Na Gregorian kalenda, abalị iri nke ọnwa Eprel bụ ụbọchị nke otu narị otu narị na otu, n'afọ nke a na-akpọ lipie n'afọ.